you ezi ise bụ onye dike onye ọrụ ebube n'onwe ya the miracle working God ọnụ agazi ise bụ ọ e uru chineke dị ndụ achadị uru gị iwe n'ime babae iwe ike m ihe bịamanụ lere nwoke dị mma e bịamanụ lere ebere ka obi ya e ọkaka udo obi ike m ihe ma gị you to fall on fall like rain upon your life until you are tired of miracles. God will shock you with incredible cornucopia of records, signs and wonders. Just relax and wait. In Psalm 46 verse 10, be still and know that God is God. By the special grace of God, your testimony time is coming. the immaculate Son of God. What is it you cannot do? The only living God. At the name of Jesus Christ, every knee shall bow and every tongue confess that Jesus Christ is Lord. You are Lord indeed, Healer, you are Lord indeed, Messiah. you are Lord indeed.